ugboro ole ka m gwara m ọnụ ma na-esu m nye otu ifo ma ọgwụ ka m na-agwọzi n'obodo efu ọgwụ ka m na-agwọzi onye fom ya tụpụsịrị na m ọnụ ọ bụkwa na esi na ị gaghị eme na ị nwanne m nchi ịga ọgwụ gị enene anụsịkwa eme eme eme ihe na-aga oge njele ụka agago onye ị na-enene m oge njele ụka agago ka m na-aga nga agụ nshi ga ejiri aka garịraba nchọ họrọ ntị ịkwa ọ bụrụ na o ruoro gị i were ụkwara okpoko gị egbu obi gị aka onye m ntị obodo anya mma onye m ya ga-alụ onwe ya ọgwụ ka m na-agwụzi ka a na m ji ọgwụ mkpọrọ anya adị m emezi nsi eme ọgwụ ka m na-aga nshi maka ndụgụ maka ndụgụ maka Some of you are just evil. Some some of you are worse than Hitler.